Anyị ji ụgbọelu gaa ala Igbo. Anyị ji ụgbọelu gaa ala Igbo. We went to Igbo Nation by an aeroplane. We went to Igbo Nation by an aeroplane.